lower. No, ọla arụ the lower. Mba kwe de Joshua. Ọwa ala arụ the lower. A na-arụ ndị atọ onye aga ama onye lụrụ ụwa ya. Ọ ihe ọkwala ajụ na ihe. Ka Chukwu ji ike nna m gwara. ló wá dàgbà mọ ni. lówó yẹn aláró mi lówó yẹn lówó asigbe hmm. lówó augustin. ok augustin kejì. àwọn augustin okay eh, austin o oh. ok hmm. ok. ị na-anụ ihe ọ na-ekwu. ok. okay. okay. wepụ n'aka ha eze igbo de joshua nọ nga ọ nọ nga ugbu a followed by dede mụ onwe m ọ onye akaebe onye onye lụrụ ụwa hapụ o nwere cherekwe menye ntụrụ ha aka o rubeghị otu ọnwa asị nọ nga ugbu a ọ ga-akpakwa m ihe otu nwanne anyị nwoke dịkata wọrịd dịkata were ụkwụ ya tụrụ gawa tụtekwenu ngara luo otu katọn lee ute otu katọn bịa dowere anyị ga sị ya achọpụtala onye ọwụ anyị tụziere si a gaa n'ihu si ojisi ike so onye ọbụla nwere afọ nwe ejewe onye awụ ihe m kwuru mba awụ ihe m kwuru awụ ihe m kwuru onye gasị ya na ịga-esoro ajụ ihe a na-ajụ efu anya abụọ ọwa ofu anya abụọ nọ n'ofu ụgbọ jụọ oge ajụọla m n'ofu mba awụ ihe m kwuru jụọ oge abụọ oge jụọ oge awụ ihe m kwuru onwe ha anya ya owó ẹ̀ ní ká jóòbù náà láì dé. no thank you if you can say that it is your stand like man na agba msa wo nye lori mu agba ajo na ajo awo nye lori agba ajo because agba msa wo nye lori mu wee kente chi. akọbawa ewele so isa wo nye lori mu wee ajo ezi. ewekwele iwe ewu di young man na ọgbọ. ewere eloro owu onye ọbụla. ọ jụgo ajụjụ onye pụtara gịnị ụwa ya. ekwele chọọchị ma adị anya. ọ jụrụ ajụjụ.

nípa kúkú ọ̀nà kúkú ọ̀nà kúkú ọ̀nà. láti wọ̀ làbẹ́ ọ̀nà ẹ̀ máa dilẹ̀. ọ̀nà àbátó rẹ̀ lẹ́fà àná dídé ìdá gbogbo àná dídé ìdá gbogbo. lẹ́fà àná bẹ́ẹ̀ jọ jù wá. olùdókòwò àwọn òye bùdà àwọn òye bùdà ló wà yá. ọkọ wa gbé lọ́sọ̀ náà àbátó rẹ̀ lọ. ọmọ ìlú náà ọmọ ìlú náà bùdà ló

biko Yoruba alọ ụwa agbara alọ ụwa mba ndị ndị ọ gịla kọfụ ebe iko na ị gara ekwu eziokwu na-ekwu ka gị na-akpụ Elogbe mgbere afọ atọ. Elogbe mgbere afọ atọ. No, no, but I'm getting one. I know. I go again. Ima ima gisi ya. Àwọn olùdíje ọ̀gbìn tún kúrò sí ẹ̀rọ. Àwọn ọmọ ọ̀gbìn tún. Ọ̀lẹ̀ kútó pa. Ó wù kí wọn lóye jẹ́ màá gbogbo tún kọ́. Ó wù kí wọn lóye jẹ́ màá gbogbo tún kọ́. ẹbẹ ṣé wà promise wa ọyọ promise wa Get it out of your neighbor. We never alone, seven. All the address in the bag. God forbid, in my generation. I can do it. How are you? We were like that. Pass it to people. Job. Job. ó wà ṣe o dókun tara o dáadọ kẹta dáadọ pàtó ẹlẹ́yà pàpà lọ ẹlẹ́yà pàpà lọ ọ̀pẹ̀lẹ̀ gọ̀wá gọ̀wá gọ̀wá gọ̀wá gọ̀wá pẹ̀lú bọ́wọ́ bẹ̀rẹ̀ bí ẹ̀sìn lajú ọ̀pọ̀ ọ̀pẹ̀ ẹ̀rọ ọ̀tàgbà yẹn lẹ́yà gọ̀wá gọ̀wá gọ̀wá gọ̀wá pẹ̀lẹ̀. ọ̀pẹ̀ ẹ̀sẹ̀ ẹ̀wọ̀ gbọ̀wọ́ gbọ̀wọ́ wala no wala bọwakwa bọwakwa nne nnukwu etinye gbẹrẹ lẹsẹ victor taa ele ndị obubu ile egwu nne ele ndị obubu igwe jee obi ịda na na ike n'ọdị agha akwa my brother ya wụrụ n'anya ịhụrụ n'anya ngwa wụrụ n'ụlọ n'ụwa ngwa ọ lụrụ ya n'ụwa ibi na-adịghị bi ezigbo onwe ya mụrụ ahụ lálẹ́ yóò bila bá bulu o tọ́ ka di yóò bila bá bulu o tọ́ ka di. ẹ̀wọ̀n mi ọ̀kọ̀ ẹ̀wọ̀n mi ẹ̀wọ̀n mi lẹ̀lẹ̀ kí ẹ sọmọ náà mi. eléyìí náà nana ẹsẹ̀ mọ jọ̀bọ̀ o tàn jọ̀bọ̀ o bàbá mi jọ̀bọ̀ yà mọ̀rọ̀ wọn. ọmọ rẹ o mú nànú. times six yóò wọlé fún ọ àbí àbí kan báà sórí kẹ́kọ̀ọ́ bá. ìmọ̀ àwọn tàgàlà ló jò. ìmọ̀ àwọn tàgàlà ló jò. ìmọ̀ tàgàlà ló jò. ìmọ̀ tàgàlà ló jò. Ela é. Why is the boy? You going to why why? You not going to joke. Eh, let me go. Let Boy a joke. One let me go. Go a joke. Joke be joke. Eh. Let me go to joke. Eh. Papa you you you I reject where? Nígbàdé mo sọ ọ́ di, àdé mo sọ ọ́ di. Ní mo sọ ọ́ di. Reject where wọ́n ní. Bàbá máa kú tàgé ló lòdì. Bàbá máa kú tàgé ló lòdì. Amen. Wow. Amen. I love you.